ụmụnne m n'ime jizọs kraịst udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị lif Word redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria n'ime ụlọ ụlọugweru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ọzọ ka Chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa anyị nghọta na ngọzi pụrụ iche site n'ime okwu ya dị kwesịrị ekwesị aha Jizọs Kraịst bụ onye nwe anyị anyị ga-atụgharị uche n'ụbọchị nkịta site n'ịgụ akwụkwọ nso akwụkwọ ihe mere nke mbụ ihe mere nke mbụ amaokwu nke ise ihe mere nke mbụ isi nke ise amaokwu nke iri na abụọ amaokwu nke iri abụọ First Chronicles 5:20 21 mm, ihe mere nke mbụ amaokwu nke isi nke ise amaokwu nke iri abụọ na iri abụọ na otu ọsị ewee nyere ha aka imegide ha ewee nye ndị ha ga na ndị niile ha na ha yikọrọ n'aka ha n'ihi na ọ bụ Chineke ka ha kpọkuru n'agha ahụ o wee kwe ka ha rịọta ihe ha yọrọ n'ihi na ha tụkwasịrị ya obi ha wee chịrị anụ ụlọ ha n'agha kamel ha urunnu ụzọ isii na nnụ ise na igwe ewu na atụrụ urunnu na ụzọ na ụzọ iri na otu na nnụ ise na ịnyịnya ibu nnụ ise na mmadụ urunnu ụzọ iri na abụọ na nnọ iri ka chineke gọzie okwu nke a nye anyị ngozi ya n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe anyị ga-eji wee mere isi okwu anyị n'ụbọchị nke taa ga-abụ enyemaka si n'elu enyemaka si n'elu a na-enwe enyemaka n'ebe dị iche iche enyi na-enyere enyi ya aka mana naanị mgbe ị mere dị ka unu si wee kwerịta ma ka onye kachanị si wee chọọ mgbe dị ụfọ ịrịọ enyemaka ọ dị abịa dịka onye ha si wee chọ ma dị enyezu oke ofu onye nwere ike ihe enyi ya enyemaka ọ anya bịa mgbe o ji chọọ ebekwa mgbe a nke ọ gharịpụgo ọ sịghị gị nye kara ịbịa ụnyaa ma ọ sịghị ka ọ dị ime echi ihe na-atagbugo aka na-atagbugo ihe na-amịghị ọbara aka na-amịghị ọbara ma enyemaka nke chineke na-enye mmadụ chineke ji enye enyemaka onye gị na mgbe ahụ iji wee chụ akwụkwọ nsọ mere ka anyị mata na abụ ọma isi nke iri anọ na isii ọ sị na chineke bụ onye na-enye aka na mgbe ị nọ na mkpa mgbe ọ dị gị na mkpa onye dere abụ ọma wee sị na a ga ewuli anya wee ugwu niile wele ebe inye aka ga-esi bịa ọsị na enyemaka ga-esi n'elu wee bịa n'aka onye kere n'igwe na onye kere n'ụwa n'aka onye ike niile dị n'ọbụ aka ya n'ihi na mmadụ ụwa agharịpụgwe ihe nke ụwa agharịpụgwe eze kasị eze niile bụ chineke nke ebighị ebi ọ dịghị ekwe ngwagharịpụ ile na-akọ ndị gagasịrị aga ifu na enwere dị mgbe ndị ochie jere agha n'ime nzukọ ha niile na na ezigbo ngwa agha niile nke ha bụ iji wee nyere ndị otu ha aka ma ọ bụ ndị nke na ayụ e ha enyemaka efu na enwezi ọtụtụ ha ihe ha mebisiri n'ihi gịnị enyemaka nke si n'aka mmadụ bịa abụghị enyemaka nwere ike ọ dị ezu oke ọ dịkwanye egbo mkpa dịka etu esi tụba anya ma enyemaka nke ọbụla na-esi n'aka chineke were bịa ọ ga-ezu oke ọ ga-ama ụma ọ ga-eweta e isi njedebe mkpagbu aha ile anya mgbe chineke nyere ndị Izrel enyemaka site n'aka David mgbe o gburu Goliat efu na Goliath bụ na bilitere na-aba mba ọbụla dị abalị iri anọ ma mgbe Chineke wepụtara David wee na enyemaka igbu Goliath naanị otu mgbe otu ụbọchị naanị Goliath bụrụ onye nwụrụ anwụ ndị Filistin bụrụ ndị ememegara n'ihi gịnị enyemaka nke a si n'edu bụ enyemaka nke siri ike gịnị bụ mkpa gị gịnị bụ ihe ahụ na-echeghị aka dị dịka nwoke ka nwanyị na ezinụlọ gị n'ebe na-agụ akwụkwọ amụghị nwa enweghị ego enweghị ụbụrụ akwụkwọ akwụdosi ike n'ebe na-azụ ma ebe na-alụ ọrụ ihe ndị a niile bụ ihe chere gị aka mgba ma mata amata na onye ọbụla nke tụkwasị chineke obi onye ọbụla nke yọrọ enyemaka n'aka chineke dị ndụ ọ dịghị agadị ebe anyị gụpụtara si na ndị a ha nwere mkpagbu nke ndị iro ha pụrụ iche ha wee mee gịnị ha wee yụọ enyemaka n'aka chineke chineke wee nye ha enyemaka wee zaa ha ekpere ha wee bụ ndị nke dọrọziri ndị iro ha niile n'agha ọ bụghị na asọsọ na ha dọrọ ndị iro ha n'agha kama na ha bụ dọrọ ụmụ anụmanụ ha na ihe ndị niile nke ha ji bịa agha ha wee bụzie ndị nke nwere ihe nnọ kwuru nnọ ọ bụzie ndị nke nwere ihe kasị ọbụladị karịa ihe a wee bịa n'agha ama agbagha na-arọ nke a site nke Chineke ihe niile nke ya aka mgba Chineke ga-enye gị mmeri n'isi ha n'aha Jizọs Chineke ga-enye gị mmeri pụrụ iche ka ị wee mata na onye ahụ nọ n'ime gị karịa onye ahụ nọ n'ime ụwa ike ọ kpọrọ m onye mmeri onye mmeri aha ka ị bụ ajọ iro ajọ onye ndị iro agaghị achị ọchị n'isi gị ha agaghị achị ọchị n'ihe ahịa na-agabiga maka gịnị maka ihere kama gwa ị ga-achị ọchị ikpete m azụ nwa bụ ya enwe ọṅụrị aṅụrị na ọṅụ nke ikpetemazụ n'ihi na chineke amalitewozi ọrụ n'ime gị ọ ga-alụgide ruo ọgwụgwọ n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme kpere n'okwu ndị a elekwara anya gburugburu n'ụjọ enyemaka gị ga-esi n'elu wee bịa ọ bụghị site n'aka mmadụ chineke nwere ike o were mmadụ wee nye ya enyemaka mana ị ga-amata amata na otuto niile ga-adịrị chineke n'ihi naanị ya ga-eme ihe ndị a ka mmadụ efu ghara ịnara otuto ị ga-abụ onye ebuliri elu ị ga-abụ onye agọzi ị ga-abụ onye ga-akwụdosi ike n'okwukwe ka chineke wee were gị wee isi mata na onye nke kwenyere na kraịst ihe na-adịghị eme ha nyanya nke ahụ agaghị eweta ọnwụ gị kama a ga-esi na iwe kwupụta na chineke dị mma mata gị na-ege ntị enyemaka nke a ga-esite na jizọs kraịst were bịa mana ọ bụrụ na ị nwetabeghị jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ịma enyemaka gị katara aka naanị enyemaka nke nweta n'ime kraịst na-eweta ndụ ebighị ebi na-eweta ọṅụ nke ebighị ebi na-eweta udo nke pụrụ iche ọ bụrụ na ị na jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị ohere dịrị gị ugbu a bụ oge dịrị gị iji wee nabata ya hulata isi n'ebe ọ bụla nọ ka esi chineke na-echegwu na-ebiagwu ka emere gị ebere ka ọ nabata gị nke ọma ka a kagbuo afa gị n'akwụkwọ ndị edere afa ha n'akwụkwọ ọnwụ debe n'afa gị n'akwụkwọ nke ndụ na nke ọnwụ na nke ndị eyi enyere aka ị ga-afụ mgbanwe na ihe pụrụ iche n'ime ndụ n'arọ a n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen ka ekpere Chineke onye nwe anyị nke pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọba aka ya lee ndị oru gị ndị ndị nke n'okwu gị n'oge dị ugbu a onye nwe mere ha ebere dịka isi wee kwe na nkwa n'aha jizọs kraịst onye nwe anyị ndị nke chọrọ ịnapụta jizọs kraịst dịka onye ha na onye nzọpụta ha onye nwe kagbu afọ ha n'akwụkwọ nke ọnwụ n'akwụkwọ nke mkpagbu nye ha mmeri nke pụrụ iche nye ha enyemaka debanye afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ya ekwudosi ike n'okwukwe na ịfụnanya gị ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen mata na olu a bịaranụ site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry unu nwee akọ mgba ma ọ bụ ajụjụ ọbọm pụrụ iche unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 0813290 111 ka udo nke chineke nke chasị udo na-ede nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen